Igbo anyị abịa Igbo anyị abịa o Igbo anyị abịa o Igbo anyị abịa o Igbo anyị abịa o Igbo anyị abịa o Igbo anyị abịa o ndewo ndewo DJ daalụ unu emeela Igbo anyị abịa o Igbo anyị abịa o Igbo anyị abịa o ndewo ndewo dije dalụ unu emeela igbo ndị ọma ekene m unu anyị ebidogo ka anyị gabakwa njem anyị ọzọ o nwee ebe m branchi n'ụtụtụ n'ụtụtụ achọrọ m ka m gwa unu na anyị agabago amara m nọ na igbo anyị abịa ka nje na-agwafa amara m ebe nje na-agwazifa n'igbo anyị abịa ọkwa igbo ka mma njezie na-agwafa n'igbo anyị abịa ka anyị jee ka anyị jekwe nke mgbede a ihe na-akụ ebe a bụ 14 minutes after 6 anyị ka nọkwa n'ala nsọ anyị ka nọ nsọ ekene m unu nekwenụ Mercedes Benz m njiga efe ọkụ wee gabakwa ebe m na-aga na-enie unu afụghị e? na-enie ya ka m ji ga efela ọkụ wee gaba ebe m na-aga anyị ka nọkwa na nsọ ịma na ndị ọbụla nwere kọlchọ kọlchọ ndị ebe a bụ igwe igwe ka bụ kọlchọ fa ya bụ ịma na ndị ọbụla nwere omenala na ọdịnala ya bụ igwe bụ nke ndị ebe a ya bụ a si ịga ebe ọbụla imebe kafa inekwu anya ndị be anyị niile nọ ebe a fa na-agba igwe nya obodo bụ igwe maka befa dị mma ụzọ niile bụ salad onwere kpọgolu kpọtụ onwere kpọgolu kpọtụ ọnyanwa fa nwetakwa moto mana fa na-achọ ịgba igwe and fa na ego m nnukwu moto ndị ọcha na-ebisi mpụ laif anyị na-etigbu onwe anyị ba na-ewepụta ego meelu ọha na eze ihe onye ọbụla enwe obi aṅụrị onye ọbụla enwe obi aṅụrị dị hapụ. amara onye bụ ọganyala na ogbenye ebe a amara onye bụ ọganyala na ogbenye maka onye ọbụla onye ọbụla na-eriju afọ ụzọ dị mma onye na achụ okwu onwere onye na-akaka a na-ebisi pụl laif igwe ga-eji malụ ndị ebe ihe niile dịkwa na ọganaiz o ụzọ ndị igwe bụ sọsọ na-aga dada aga bikonu ọ nwee ihe nde na hedlin a kapshọn na igbo anyị abịa ede unu unu biko unu jee unu ji eke unu jekwute anyị sonyere anyị na igbo klas wọld anyị maka ebe ahụ ka anyị na-anọkebezi anyị ada anọkebezi na igbo ka mma ebe ahụ ka anyị na-anọkebe ka unu jee sonyere anyị ebe ahụ ka anyị na akwanyite asụsụ na omenala igbo ụmụaka anyị na-agụzi akwụkwọ na zoom ha na-agụ akwụkwọ na zoom nya bụ ọ bụrụ na ị chọọ ịmụta igbo ma nwa gị ideela anyị edemede na um, inbox ma ọ bụ n'ekwentị ọnya ka m chọọ ka m mee ka unu mata o nwee linki ntinyeje o unu kliki enye ọ bụrụ unu gaa na Facebook peji anyị nke Igbo Class World ebe anyị na-anọ akwanyite asụsụ na omenala igbo ọ bụrụ na ihe igbo na-amasị gị na ịbụ onye igbo ịbụ nwa afọ igbo ị chọrọ ka igbo nwụọ sonyela anyị ebe ahụ anyị na-akwanyite asụsụ na omenala anyị na-akwanyitekwazị biafra maka mma ofu rapụ ofu ịpaghachi ebe a rapụ ebe a olikie ịpaghachi ebe a rapụ ebe a olikie anyị ga na-apa achịcha fanabụ anyị ga na-apa achị ị na-eme igbo isi nọọ igbo ka ị ma igbo nation nọọ si buru biafra n'akụkụ ị maa na ị mara ihe ị na-eme maka igbo igbo ifuru ndị igbo niile gbasacha ebe niile gbaa gburugburu taa nọ n'anya ọma ọ ihe mere ede o ji wee bee nwe ndị igbo fa enwere ike ịsụ igbo ọfụma dee igbo ọfụma ụmụfe asụọ igbo ma ọ bụrụ na biafra abịara biafra a na-ekwu abịara igbo ga-anwụ pii igbo ga-anwụ pii ma ọ bụrụ na ọ bịara maka na oke n'ọhịa ngwele n'ụzọ onye ọbụla agbapụtago ụzọ ije jee bili ebe dị ya mma na arụ ọ na Germany ka ọ na Holland ka ọ na France ka anyị ga-anọ wee kụzielu ụmụ anyị Igbo fa asụọ Igbo ebe ahụ ka anyị ga-anọzi na-echi ọzọ anyị na-emezi nze na ọzọ na ụzọ igwe ebe ahụ ka anyị ga-anọ na-emezi nze na ọzọ ichie nri ji awam ji ọ na France na Holland na Germany na UK ebe ahụ ka anyị ga-anọ na-eme mbụ ndị kpọrọ onwe fa ndị Igbo ndị obodo niile nọ na befa na-eme na-eme nke fa ndị ugwu nọ na-eme fa anaghị anọ n'ụzọ iji eme ya asụ ya ọnya bụ na Igbo ga-anwụnụ ma ọ bụrụ na unu siri ndị na-asị Igbo neshọn Igbo neshọn tụ Igbo ka m makwa ama akwamihe bụ Biafra ya bụ na ị ga na-akwadokwa Igbo akwado Biafra ma ọ bụ na ihe Igbo na-amasị gị ọ bụrụ na ị akwadozi biafra ịmara na ị na-eme ka igbo nwụọ maka na ihe niile most of people na anyị bọks m nkịta ka kafa si gaa bịa kafa si gaa gbapụ ndị a ifuru ụfọdụ kịta bụ ndị enwere ọpọtuniti ọpọtuniti ịgbapụ maka obodo na-arụ ọkụ be gị adịghị mma ịchọba ụzọ be gị na-agba ọkụ ị ga-aba ebe ahụ ịbaa n'ọkụ agbagbuo gị onya na onye ọbụla chọrọ ụzọ mgbapụ maka ọkụ adịrọ mmiri adịrọ ọnya ya ka njide jiri ihe ya ka ndị ndị mmadụ ka obodo si adị obodo ịga ịnwa anwa gaa ije n'ahịfịa ndị eke akpụrụ gị si na ị na-azọgbucha ahịfịa ịmara na ahịfịa ka ị zọrọ ụkwụ fa akpụrụ gị maka fa na-emezi chi ọfụma fa na-emezi ya ọfụma fụ na pepa na-adị mma na-azachi ya ọ bụrụ na fụrụ ilu anụwa fa na-azachi ya kwa mbọsi were mmiri gbaa anya n'ụkwụ na ncha were meshin na na-azachi ya n'etiti na pepa dị mma ndị nke anyị a na-aghasị isi aghasị ya ka m ji na-esi ka ifele wee bụrụ nke ihe a bụ kọmọn ụzọ baisikụl ọ bụrụkwa nke moto ọ bụrụ nke moto chaa chaa ịfụzi ebe moto na-agba ndị mmadụ na-arapụcha mụchie anya na-agba igwe na-aga pa na-adịghị n'anya maka ụzọ dị larịị enwere m ike rapụ ya ka welụso ụkwụ n'anya ọnyanwa ndị ọchịchị na ọchịchị nchigbu iyo unu unu n'ihe arụ na egbe eluigwe kwesịrị ịgbagbuchie unu maka ndụ ndị unu na n'iyi buru ibu ndị ọchịchị ndị na-eje obodo ekwensu egbe eluigwe kwesịrị dọọ mgba unu maka unu anago ndụ ndụ mmadụ n'iyi unu ụzọ ego bubu aga n'ụlọ ọsọ ụmụ unu unu ji egbe egwu n'ezi ndị polisi fagbube unu na-emefa na-afụ ụsụfụ ịpụ ije fana maka na onwere ọrụ enwere ọkụ enwere mmiri paji ukwu na-aga na desert ka ọ wee chọọ gee ndị kọsụ ya ndị ọchịchị fanara adị ya n'anya ụwa maka obodo obodo befa dị mma fama ngị ndị niile anyị nọ befa fada aga fada aga na desert mba fada dị ya ịfụrụ nkịta onye a kịta nkịta ya a na-eje lie supamaket jee mee lie shọpin arụ ya bụ ya akpọọ implant nye nkịta onye nke ọzọ kịta imekịta metụ nkịta ka ị na-eje nga ọ bụzikwalụ mmadụ bụ unu zili ndị eke fabia gwuru ọnụ kpatacha ụmụaka be anyị ji abụ na-abụ na-ajompụgharị from pillar to post na-asụnye aka n'ihe ọjọọ onye kpatara ya unu nwa bụ ndị ọchịchị unu na-abịakwa n'obodo dị mma na-eghelite anya na unu na unu nwụchie anya unu mebekwa nke nsị ka mma anyị na-akpọkata unu n'ọnụ ghara anyị akpọkata unu n'ọnụ ogbuo unu anyị eso unu eso eso unu calamity upon calamity sobu unu maka na unu emeteghi ihe arụ unu chee na unu ga-ana fri o soro unu taa oyi esokwa unu echi o soro unu echi oyi esokwa unu nwanne echi ihe unu ga-eme gị adị mma bụ unu bido taa wee gbanwee unu bido taa wee gbanwee maka na o site taa dịba mma ọ dịbakwa gboo ndị ugwu ajụgo unu ndị bụ unu ju unu unu bụzi ụsụ ya ka unu ji ejisi ike na-emezi ka lucifer maka unu amara ebe ga-aba unu aba unu bulide ụmụ nwanne unu kwụsị ndị ugwu achịlịchialụ unu ọ bụrụ na unu mekete nganata azụ ụmụaka bụ unu ndị bụ unu achịkwalụ wado unu so unu bụzi ụsụ enu elu aka na elu aka unu na-emezi ka ekwensu chineke bụrụ ọnụ naenu ka obodo si adị ka salad nenu ebe niile a na-edezi afịfịa edezi a na-edezi flawa a na-edezi ụzọ kwa mbọsị a na-akụwacha ụlọ mma egosi ụnụ ụlọ ụlọ oyim nwaanyị, a sị na a ga-akụti oge na-adịrị anya mma egosi unu ya akụtu onye eriloketi eva kwụọ ofe ụgwọ inconvenience ọkwụ ụlọ ka dị mma ten dekin asị na a ga-akụtu ya akụtu onye nyefe ụlọ ọzọ kwụọ ofe ụgwọ compensation na enyefa nsogbu ewelufaje tinyeche n'ụlọ ọzọ mmiri aga akwa amafa sinsi m bi ebe a okwu ọkụ ewenụrụ ọkụ ofu mbọsị kama ofu mbọsị kama ofu mkpụrụ mbọsị ewenụrụ ọkụ chaa chaa chaa chaa Ụmụ mbọsị tete bata ewe ọkụ warawa warawa anyị dị shọp anyị si ọgịnị na-eme anyị na-ebe na-eti na-asị ka ihe na-eme ka ihe na-eme ewekwa ọkụ ka ezi ụdị ihe bụ nke a na anya afọ nwekwa ụdị ihe nke a anyị na-ebe na-ebe hei omeme ozugbo onye ọbụla kpọrọ ibie na fon onye ọbụla gbapụtachaa n'ilo na-asị ọgịnị na-eme ọgịnị na-eme a na-eti ka ebe mmadụ onye onye dọkịta ekwentị ọ na-akpọ ibie na-ajụ ya biko ịma nke na-eme biko ịma nke na-eme na anya ama akwa o emeketa ọkụ nwa bịa vaa ọkụ abịa anyị si hei asakwala enu aka asagola enu aka o mere ofe izu ụka ede akwụkwọ na a ga-akwụ ụgwọ na-ewere ọkụ ede akwụkwọ tinyechela onye ọbụla na mailbox ya ọkụ ewe na a ga-akwụ onye ọbụla compensation echee na ihe eji egwu egwu ego landị ya na bank akaụntụ onye ọbụla obodo dị dijitalụ onye ọbụla nọ n'obodo ama afịa amalụ bankị ya ịmara ego landị ya na akaụntụ onye ọbụla hei anyị si ogenekwa akatamkpa ego akatamkpa ego landị ya na akaụntụ onye ọbụla asị nọ maka ọkụ ahụ ewe for one hour sọsọ ya anyị wụnye enu wụnye enu ee na-aṅụlị na-aṅụlị anyị si ya ah, ngwa bịanụ webe ọkụ bịanụ webe ọkụ anyị chọọ ka ewebe ọkụ webe na ọkụ ma ụlọ kwụba anyị ụgwọ anyị chọrọ ego ego ego ahụ akata mkpa ego anyị chọrọ ya webe na ọkụ webe na ọkụ biko nụ kedu ebe unu nọ biko anyị chọọ ka unu webezie ọkụ ka unu wee nyebe anyị ego maka anyị chọrọ ego ka ezi nke bụ na ewere ọkụ na awa agwa ekwu kata mkpa ego dị na biko webegodi na ọkụ webe na ya anyị chọrọ ego unu mmadụ ka esi ewe ọkụ webe na ọkụ hei fekwa ezikwa ewe ọkụ nwa iwe wee bido webe onye ọbụla lukwe taa ewekwa e ọkụ ọzọ ka ekwe ihe unu ji webe onye mbụ anyị amarọ Ata! go go go <laughs> go go go ọ dịkwa ka m ejegokwe m leti n'ọdụ anụ egokwe m leti n'ọdụ anụ Hei! Chimoo! ka ka m bịa afịa ebe a afịa ebe a maka afịa zụrụ ebe a taa abịazi m n'oge hei chimo ọ dịka sisi akụgo sisi akụgo ndị ọbụla anabago apụtara m n'oge maka onwe ụmụ ihe ndị ọzọ m isi ka m bịakwa n'afịa ebe a na fe emechigo ndị na-azachazi ụzọ na-azachazi moto na-azacha ụzọ abịa go na-azacha chiji kwere ne moto na-azacha ụzọ abịa ifuru ya moto na-azacha ụzọ nyanwa nọzi ebe a n'ebe afịazụ taa afịazụla ebe a taa ifuru ndị afịa na paakịzi eche m na ebe sọma dị na paaki a ka njebezie ebe ọzọ ka njem ama onwe ebe m na-egotekwa ihe anyị nọ na nsọ ifuru ya afịa zuru ebe a taa abịara m n'oge maka ihe na-adị ọnụ mma na street maket. ifuru ya moto na-azacha ihe abịago na-azachazi ebe niile ndị zụrụ afịa na paakị abịago m leti ka m na shopping center. ka m na mmadụ kafe paaki onye ọbụla na-enwe aṅụrị o nwere onye na-ataka ntaka ọnya na-abịa m ka m bịa afịa n'oge ngabagodi nke ka mkpa Vai se o pack, Cambia pack anche me va. Come back, yeah? my mercedes benz ever ngamfaki yanya food media manager, Javier eh? Ghana Mosco. Ghana Mosco, Javier. Mosco? Yeah, the task. The task here. The Ghana Mosco, the, the one with chair. Chair. Yeah, it's task. Task uh, eh, mention Hana. Um, mm. it's task. It's growth. Yeah, proto tax. Yeah, the name is the uh, Ghana must Okay. Yeah, Okay. And who filled it? Huh? Five tax.

different as after. Wash it. wife ah you never go back no i still dey Ne nwunye anyị ọ na-asụkwa igbo itinye itinye itinye ihe biko biko <laughs> our wife don hit don hit abeg abeg you in the name of god asụ igbo mana ndị igbo amara asụ igbo ya ka anyị ji wee jee wube igbo klas wọld ka ndị igbo bịa n'sụọ igbo fajụ fagba ọsọ ndị ọcha na-asụzi igbo ọ dị egwu ndị ọcha na-asụzi igbo ndị ọcha niile ndị igbo nụ na-asụzi igbo lọlọ ịfụnanya ya na nwaanyị ọcha o nwekwe nke ọzọ prisens fa na-asụzi igbo ndị igbo nwezi igbo gboo ọsọ ọrụ ifele ndị igbo ka ọ bụ ifele ndị igbo ka ọ bụ ya ka igbo klaasị si pụta wee si unu ọ bụrụ na unu echezochego igbo nne na nna ji mụọ unu unu bịabazie n'igbo klaasị bịa bịa deela anyị akwụkwọ na unu chọzi ịmụ igbo anyị na-akụzi igbo na zoom kwa satọde na ụka ọhịa anyị na-eme elu unu unu biko bịabanụ unu etufuzina na nna unu unu na ọ dịrọ mma onye ọbụla bụ onye igbo amara asụ igbo ifuru na ọfọli ya na arụ adịrị ya maka ọ bụrụ na arụ dụ gị ya amasị obodo nna gị arụ adịrọ gị chaa chaa ịna idili ije ụlọ ọgwụ ụlọ ọgwụ iya aga bụ igbo klaasị bụ ụlọ ndị igbo amara asụ igbo ọnya bụ ụlọ ọgwụ ndị igbo amara asụ igbo ọnya igbo klaasị bụ ya ya bụ ọ bụrụ na ị mara asụnye ewutezina gị bịabazie igbo klas wọld bịaba akwụkwọ na zoom ụjọ atụzina gị bịaba akwụkwọ wepụ ifele wepụ ifele bịaba akwụkwọ igbo klaasị ga-azọ ndụ maka na ọ bụrụ na ndị igbo asụrụ igbo agbụlụfe abụgokwelu nke kpochapụla ekpochapụ agbụlụfe abụgolu nke kpochapụla ekpochapụ kedu ka mmadụ si gaa anọlụ ọ mara asụ obodo nna ya ọ sị na ọ bụ onye igbo onye igbo amara asụ igbo bụ ọ bụ igbo adịgboroja ọ bụ igbo adịkporoja ọ bụrụ ezigbote nwa afọ igbo ka ọ bụ ọ bụ igbo adagbe ọ bụ igbo ndị hausa arụ adịrị ya chaa chaa a ya akpọji ya ụlọ ọgwụ a ya akpọtụ ya ụlọọgwụ ebee ụlọọgwụ igbo klas wọd kafa kpagha enyi ọnụ weli gbogbo na ise nye weli m oloma nkịlịsị nye weli m ọgwụ ọgwụ agbagala agbagala ọ bụ m ihe a na-akpọ agbagala agbagala bụ agbagala bụ adult convulsion adult convulsion na-eme onye ahụ nya ọganenu ọganenu na-eme onye ahụ anyị enye ya ọgwụ ka ọ dị mma maka na ọ dala ogbi ogbi ndị igbo ọ dala ogbi onye igbo amara asụ igbo dala ogbi ọ dala nnukwute ogbi ịnọkata ịbịa na ana nna gị isi na ị mara asụ ma ọ bụrụ ụmụaka ka o si n'aka ọ ndị nne na nna ndị nne na nna unu ka mma ebido kobe ọnụ kosibe unu ọnụ ike ka unu wee sepụ aka enwe n'ofe maka ote ga-eji agwa unu unu ekwere ahụ ihe na-adị njọ unu na-eme o bulu ibu ọ dị ịtọ ọ dị ịtọ nke mbụ unu na-abụ unu mụta nwa unu bụla afọ oyibo Buonya, Darlington, Charleston, Washington, DC. yi unu na-abụ nwa unu unu ama akwa ihe omini unu bulie ọnya ajụọ unu kịta ihe omini ma unu amana mana ndị ofe mmanụ ma ndị ugwu fanụ katara zaa afọ oyibo ma ọ bụ ndị a na-akpụ isi na fa ji amakọlite onwe fa onye fụ nwanne ya ọmalịa maka na ụzọlụ m mbọsị m na-abịa onye be anyị fụrụ m malụ m wee nyelu m aka unu bụrụ afọ oyibo bụọ nwa unu abụcha anya afọ oyibo ọba ekwe na mbụ afọ oyibo ọkwa na abụli afọ oyibo ka asụbazi igbo ihe unu ga-emezi bụ unu bidokwa sụba oyibo unu dujie akwụkwọ ya gụba akwụkwọ ọ gụba akwụkwọ ahụ ndị nkụzi a na-akụzi oyibo unu nwa ọ natakwa n'ụlọ unu bidokwe na-akụzikwa na-akụzikwelu ya oyibo ahụ unu na-ele obodo nna unu kenkenko bụ afọ afọ tọlọtọlọ unu si na unu na ihe na-eme nwanza na-ele n'ọkụ ọ si na ọ na-arọ mmana unu bidokwa sụbalụfe oyibo ahụ unu sụlidelụfe oyibo fama nnọkọta sụọ igbo ọkwa ndị nọ n'ala igbo na-emekwa ihe a ọ ọkwa ndị pụrụ ije ndị pụrụ ije ka apadodu tụfa obele ọ bụ ọkwa na a ga-apadonu fa ọfụma n'obele maka fa kwesị ọsọ gị nọ n'ọnwa ọsọ gị nọ na na spesi ị ga-asụrụ nwa gị igbo maka mmadụ niile ndị nọ n'ụwa niile gbaa gburugburu na-asụrụ nwa fo asụsụ fa ọsọ gị nọ na na spesi nọ na moon nọ na rọketi ihe na-ekwu na nọ na rọket na nọ na moon na nọ na space na nọ n'anyanwụ na ọnya kpatara ya unu na-enye ụmụ nka nka eskuzu enwere isi na ọdụ ụfọdụ asị na fa na-eje ọlụ ọlụ mmụọ ka mmadụ ka nke mmụọ ọlụ ọlụ mee gị ka iwere asụsụ gị tụfuo ịfụrụ ya na unu amara ihe a na-ama ama maka ọ bụrụ na unu ma ofu mkpụrụ ihe a na-ama ama unu ga-ebido mebe ka ndị ṅụrụ mmiri ala efi ala nne ọ bụrụ ala efi maka unu na-emezi ka ndị ṅụrụ ala efi kedu ka mmadụ si ga-ewere asụsụ ya tupu ịmakwa ihe ọ pụtara iri die menin ntu it e, ịmara na ekwesịghị ịkpọpụtacha unu e, akụkata unu ihe n'ike e, ịmara jaman dọsin kụbacha unu ike ndị nne na nna igbo unu na-emekwa n'ihe adịrọ mma ọ dị ka alụ ka unu na-eme dị sef a ga-akpọ di ya alụsị kpọọ onye alụsị akpụsị rapụ si kpọzie anya alụ mana a ga-akpụkwu ya maka unu emetego ofu ma ndị site na fa bụ ndị ichie ndị igwe ma ndị ihe niile fabia na-asụchachalụ nwafọ oyibo ndị bi n'ala aba ndị bi n'enugwu ndị bi n'aba ndị bi n'owere a na-akọdi one ghara ibie olu ọ bụzi ndị bi na Lagos ka ọ fancha unu mụrụ oke na-eli ihe unu nya unu anya oke ọ na-elide ihe onye mụ anya mana unu anya oke bịa na-ata ihe unu unu gbachie nkịtị nyataba nyataba ewu bịa na-ata ọgọdọ unu unu si anya taba ihe ọbụla unu mee nya idọ nke ya chọpụta adonkia megokwu na ihe o adonkia adonkia adonkia adonkia adonkia adonkia adonkia emego ụmụ be anyị ihe o adonkia adonkia adonkia adonkia emego ụmụ be anyị ihe o adonkia adonkia adonkia adonkia adonkia adonkia adọnki emego ụmụ be anyị adọnki ya adọnki ya unu achọ ụdị ịma ihe unu ma bụsi tụba ego ego ekwere nchụta nwere nke kwenu onwere nke unu ji aka unu bido unu sụba sụba asụsụ mmadụ unu sụlidie sụlidie pa kwesịrị na ịsụ igbo sụkwa oyibo ọ bụrụ na pa nọ jamini ma ọ bụ sụkwa dọch ọ dị ịtọ ifuru na fa na advanteji mmadụ niile mana unu ji aka unu were ụmụ unu na-etinye n'ọfịa were fa na asụnye isi n'ọfịa pababa n'ọfịa afụnụrụ m onye mụta nwa na-emegbu emegbu onye igbo amara asụrụ ụmụ ya igbo ọ na-emegbu nwa ahụ ọ dịghị bụọ ihe na-abụ unu na-eme nke ịtọ bụ nke unu mụtakwa ọzọ bụ unu bịa sitechiteche nri ndị igbo unu bịa sụọ akpụ sụọ nri ji sụọ mgbaduga tee ofe egwusi na ọgbọnọ na ọkụrụ tee ofe nsala nya gwọọ ede gwọcha ihe niile na-eli gị na di gị unu bụ ndị igbo unu bupụta ya gbaa agada na-eli na-asụ igbo unu na-aba na-asụ igbo na-eli ihe ahụ unu na-asụ igbo na-elie na-elie ịma ihe unu ihe a na-emezi feje na-asụ na oyibo bulu spageti sielu ụmụta febulu spageti ya na endomi na makaroni sielu ụmụfa bulie ebunye fafalibe ọ ihe ndị igbo na-eme asị gịnị na okwere eli na ọ na-akwa eli nri ndị igbo kedu onye gwa gị na okwere eli ọ gị nwa melie okro na-aka onye okro na-akarịrị onye kọrịa mba aghụghọ nwa m akarịa m bụ aghụghọ ị ga-ebe ndekwu ya kọrọ ụkọrọ gị ị ga-ebe ndị ya kara ụkọrọ ọ bụrụzie nle ndị igbo na-atọchacha ụtọ ofe onugbu ofe onugbu bụ my best onugbu be anyị na-atọ ụtọ weli nnọọ Eh, ogili igbo wee sibi esicha bechacha anụ mara abaut ma okporoko ma mangala sibi esiche ma egwusi ma nsala sụọ nri ji suo akpụ sụọ mgbaduka ị chọrọ nye nwa gị ka o lie wee nụlụ ụtọ ka arụ dị ya mma ka ọ dị heldi ibulu nnọọ spageti arịrị bulu ebunye nwa gị si na okwere eli ịkwala unu ana m ejebe oyi m nwaanyị ifuru ụlọ aya akụlie na-enye o si na aya akụli ụlọ niile edetego akwụkwọ si na omego ochie nekwe na ụlọ a si na o mere ochie na-enye na-enye ka o toro ogologo na-aga ọ gbaa raụndụ ụlọ ọgba raụndụ mmadụ bi na ya lu 1 million maka otente ndeke a sị na a ga-akụli relocate efa relocate efe anyefe ụnọ ebe ọzọ na ụlọ emego ochie na achọzi achọrọ ihe dị achọrọ ihe dị kpacha kpacha achọrọ ihe jọrọ njọ na obodo asị na ụlọ emego ochie na-ene anya na-ene anya ka ụlọ fụ ihe a sị na o mere ochie ifuru ya gwanu m kwa ihe a si m ochie omele ochie kịta o meekwe na ochie anyị akụli n'oge na-adịrị anya onwere onye nwe enwe ụlọ gọọmenti na-enwe ụlọ ọ lụchacha anyị ifuro ka o si alụ ya gọọmenti lụchacha anyị ụka enye onye ọbụla ma nwoke ma nwaanyị ma ụmụaka na enyi ya ọ raụndụ ebe nna ọ raụndụ ọ raụndụ na-aga na-aga na-aga na enyi ya ọ gbazitego ebe nnọ ụlọ niile a si na omego ochie na a ga-akụli a ga-akụli ụlọ kwụọ ya pịapịa anyị akụ ụnọ ọpịapịa mgbe ọzọ ụnọ anyị azị afụ ụlọ niile ọkwa ihe a tara afụfụ lụọ kafa na fa ga-akụ pịapịa na otego na omego otu kwụọ ọnya ụgha dezatị ekpopu ya eburu ndị mmadụ niile mmadụ biju n'ụlọ ọ flat flat flat flat ifuru ya ọ gba round right round gbalụ na-aga na a ga-akụpịa ezi ịkụpịanụ pa na-aṅụlị dil ndị be anyị niile bi na-aṅụlị maka ayara etinye pa n'ọfịa aya ejekwe akwadochego ụlọ ebe aya eje tinyefa onye ọbụla akwụ onye ọbụla akata mkpa ego na-enye unu nsogbu fa na-amanye enu sef fancha na-amanye enu si bịa kụwaba ozugbo ka pụọ enye gị akata mkpa ego a sị na eme gị ego iji ga-ebu ngwongwo gị wee pụọ e, ego iji ga-etinyekwa ngwongwo ọzọ maka fabeliv na ị na-ebu ngwongwo gị ahụ ọ ga-emebite gị ji ego ọzọ ngwongwo niile dị n'ụlọ gị ji ego ọzọ ego iji ga-ebuli gaba ebe ọzọ ya na ego stres enyi gị agbakọta anya ọbụla akatamkpo ọbụla akatamkpo ndị be anyị niile bi n'ụlọ na-amanye elu kịta ọ dị m ka ọ sị bịakwa ụkwụwa ebe nke anyị bi ka ebunyekwa anyị akata mkpa ego anyị na-ekpe ekpele banye chapụleti na mmiri kịta si bịakwa bịa kụwakwa nke anyị si na ọkago nka na ụnọ kalụ nka kedu ka ụnọ si ka nka kịta gwanụ m ka o si ka nka ọ dịkwa egwu ndị ebe a amaghị ihe ha ji ego eme si bute ụlọ n'ọka ọkaba anyị si bute ọkara nke ọbụla unu kara nka kedu ka unu osi ka nka kịta ọ dịkwa egwu ndị ebe a nụnwa na-emekwa ezuteta ego n'obodo anyị ego fatara afụ fabịa na-akụwasịcha ụlọ si na ọkago nka ịmakwa mmadụ one bi n'ụlọ hei ọ dịghị dịfa ka ihe ọbụla ọ dịfa ka mbọ aka ọ dịfa ka arụrụ na-aga n'ala ego fa ga nye ndị a wee lụbakwa ụlọ ọzọ ọ bịa ọdịfa ka ihe ọbụla andị ndị nke anyị ga-emenwukwu ya fa ga-emenwu ya mana fa atụrụ alụlụ ana nnukwute alụlụ ana wikednes amụsụ nnukwute amụsụ ka ndị a lije mbụ ndị si na fa na-achị anyị unu lili amụsụ ihe unu likarịrị amụsụ ọ bụ ama agba ama agba ka unu li oyi unu li unu ji tacha aka nwụọ mmiri na-emegbu na-emegbu ndị unu na-achị unu lili ama agba nnukwute ama agba ka unu li njegodi njegodi ya ma ma ma mercedes kedu onwekwe spesi oke onwe ofu spesi ebe ụfọdụ ịbịakwa onwe ebe ị ga-eje ifuru spesi ikwulu na-eche mmadụ bupụ iwe tinye mmadụ bupụ itinye kulie ụmụ anyị anyị chọọ ka akụlie ụmụ anyị ekwe ekwe akụli ụnụ afụli ya na ena ebe nna aga kịta na 7th floor ka nna aga 7th ịpịa lift ebulu gị gaba mana a ga-akụwacha ụlọ ọghọrọ aja fasi na ọkago nka na-enu ihe karị nka mmụba anyị kedu ka ụlọ si ka nka ọka akwa na nka onwere nka ọbụla ọka asị na ọkago nka ndị ori ndị na-ezu ego be anyị ndị ori ori na ama apịgo m apị m ebe m na-aga ịpịa ichelu onye ahụ emegheli gị ụzọ Ị ihe a bụ lift ka m na-eji ịba fatinyekwe telivishọn ebe ị na-eche lift ị na-enene ị na-anụlụ news ịchọ ịnọla ebe a na-anụ news ọ sọrọ gị na-abakwa na lift ọ bụ na asị na ya akụwa a sị na a ga-akụwa ụlọ gwazie m ihe ụlọ ome gwanụ m ihe ụlọ ome o nwere ihe ome ọkwa m ndị monumis road fa nwere ego na-esi isi mana fa enwere oyi fa enwere m gold o nwere nke fanwe mana fa nwere ego na-esi isi ebe a bụ lift ka m nọ kịta lift na kapasi azachacha lift kwa ụtụtụ fa azacha anya fichaa anya kpochie anya ọ na-ama valivalivalivali fa wee tachaa akụ ṅụọ mmiri si na fa ya akụwa ụlọ fabulu ụlọ bute n'ọkaba anyị ọhie m ọ bụrụ na fa mmadụ ihe a ji ụlọ eme fabulu ebute n'ọkaba anyị na-eka lift na-eka o si egbu ka egbu na-eka o si egbu ka eluigwe ndị mọni mis rod amakwafe ihe eji ego eme ya ka onye ọbụla ji chọọ ịbịa maka ịnọ na-akụ ama ugwu imelite melite je chọọ akwụkwọ ịmalị ka ibe gị si achọ akwụkwọ ịchọ ịjụ ese o megekokwa ọnụzọ nke ịtọ sekuriti erike ebe a nke e, nke ịbọ pịa nke ịtọ nke ịtọ ka anyị nọzikwa ebe na 7th ka m ebe ngwa nwanne m nwaanyị nwe ụlọ ebe a nụnwa ndị sobila ebe a fancha na-awụ ihe m maka ego a ga-enyefa dukwelufa jeduje n'ụlọ ọfụ alụcha ụlọ ọfụ alụcha ọ dị egwu ndị be anyị mma arapụzi n'unyu eh? <laughs> anaghịkwa m achụfe achụ elutewegonu m kapa ghara ịma ebe ibi maka ụfọdụ si na fa chọọ ịma ebe ibi bịa na-evisiti gị na-ebulu ofe onugbu ya ka <laughs> m ji sifa ka ọ dị <laughs> nwanne m nwaanyị na-esi ofe onugbu na nsala na ndị amadụ esi emefe asị ya isili ofe onugbu isili ofe nsala isili ofe ọra fa bịa na-ebulu elutego m nso ka m bịa bulu nke m achọrọ m ka unu bịa bulie <laughs> ngosi unu bie unu ga-abịa kụbali aka n'ọnụ ụzọ kụbali aka n'ọnụ ụzọ <laughs> chetakwana na anyị bụ igbo language police ndị na-ejide ndị igbo amara asụ igbo ah, chetakwana <laughs> anyị sokwa n'igbo language police o nwere nwoke njide taa ọ na ọ bụ onye igbo bịa na-asụ oyibo wee gbaa onye ụja si ya abụkwa m igbola la wet polis o wee kụja ọnọkata mụba m ọ sị ka ka anyị si ga-ejidekwana ya ngwa m jide n'ihi mụ jide ya m kpụkwala ya gaba be m mkpụrụ ya gaba be m na ọ ya alaiki ya oluo tụọ ọnya nga n'ụlọ be m ntụ ọnya nga <laughs> na ọ ya azụkwa n'ala na ọ m ga na-achụ ya anya naba <laughs> m ọkwa m aa ah, motu ọnya nga ebe ahụ si ọbụrụ ebe ahụ ka a na-atụ nga n'ụlọ mkpọrọ ka a na-atụ nga ọsị m tụọ ọnya nga anyị kwuchezie ọ na-asịzi m ka emesịa ka emesịa mụ na onwe m bụkwazi igbo language polisi amazi m mgbe m ji si ya baị mkpu wee chighete azụ wee si m na ọ ejidezi m wee yobia biko yobia biko isi a na ịma na anyị ka bido chekwa polisi ọfụ anyị ka bụ rekrut wee yoyo biko si ya ịma na igbo igbo ngili igbo abaghị anyị ọnụ <laughs> ngili igbo bifo asachapụ anyị nya ọ ga-etekwa aka biko ma elu m polisi jezi ịkpụ mmadụ na ọ na-asụ ngili igbo onye onye <laughs> polisi je ịkpụ kpụbazie anya mụnwa ji ịkpụ mmadụ si ya na ọ na-asụ ngili igbo onye ahụ tọnụzi abịaba ịkpụ m unu afụgokwa akụkọ ọ dịkwa egwu ka ọ dị na ka emesịa na mpụtazịa butecha ofe onugbu anwụrụ ofe nsala mkpọ unu ọzọ achọrọ m ka unu bịa ebe a bịa na-akụrụ ma sista aka ya bịa butebe ofe egwusi mba mba achọrọ m ya maka unu adịghị eweta ọkụ unu adịghị eweta ọkụ